mee ihe kwesịrị ekwesị jiri ncha sachaa aka gị n'okpuru mmiri na-agba agba mgbe niile zere imetụ ebe ọbụla ị hụrụ aka nke ka nke ihu gị iji gbochie mgbasa ọrịa coronavirus gbochie ọrịa site na ihicha ebe dum mgbe niile dị ka aka ụzọ aka igwe eji e arị ekwesị zere ọgbakọ adị ọtụtụ na mmekọrịta anụ ahụ mụta ịdịpụ iche site na inye ndị ọzọ ohere ruru mita abụọ iji gbochie mgbasa kwụsị ịgbasa akụkọ ụgha maka ozi ziri ezi na ozi ọhụụ na-apụta oge niile gaa na covid19.ncdc.gov.ng ma ọ bụ na at ncdc.gov na facebook nakwa nwere ihe njirimara ọrịa coronavirus ka ahụ ọkụ ụkwara na nhịahụ ahụike ume kwesịrị ịkpọ ụlọ ọrụ ncdc ozigbo n'akara 0800 9700 0010 ndị si njem lọta n'obodo anyị naijiria biko nọrọ n'ụlọ gị ma zere mmekọrịta gị na ndị mmadụ ma ezinụlọ gị n'ime mkpụrụ ụbọchị iri na anọ maka ntụziaka izere mmekọrịta nke a gaa na covid19.ncdc.gov.ng ọ bụrụ na gị na onye nwere ọrịa coronavirus enweela mmekọrịta ọbụla ibido wee nwewe ahụ ọkụ ụkwara na nhịa ahụike ume biko kpọọ ụlọ ọrụ NCDC ozugbo n'akara 0800 9700 0010 mee ihe kwesịrị ekwesị jiri ncha sachaa aka gị n'okpuru mmiri na-agba agba mgbe niile zere imetụ ebe ọbụla ị hụrụ aka nke ka nke ihu gị iji gbochie mgbasa ọrịa coronavirus mee ihe kwesịrị ekwesị gbochie ọrịa coronavirus site na ihicha ebe dum mgbe niile dịka aka ụzọ aka igwe eji arị elu na okpokoro tebụl mee ihe kwesịrị ekwesị zere ọgbakọ adị ọtụtụ na mmekọrịta anụ ahụ mụta ịdịpụ iche site na inye ndị ọzọ ohere ruru mita abụọ iji gbochie mgbasa coronavirus mee ihe kwesịrị ekwesị kwụsị ịgbasa akụkọ ụgha maka ozi ziri ezi na ozi ọhụụ na-apụta oge niile gaa na covid19.ncdc.gov.ng ma ọ na at ncdc.gov na facebook nakwa twitter kedu ihe ị na-eme iji gbochie ịgbasa ọrịa coronavirus n'obodo anyị naijiria gbasaa ozi a na facebook <laughs>

ndị si njem lọta obodo anyị naijiria nwere ihe njirimara ọrịa coronavirus dị ka ahụ ọkụ ụkwara na nhịa ahụike ume kwesịrị ịkpọ ụlọọrụ NCDC ozigbo n'akara 0800 9700 n'obodo anyị Naijiria biko nọrọ n'ụlọ gị ma zere mmekọrịta gị na ndị mmadụ ma ezinụlọ gị n'ime mkpụrụ ụbọchị iri na anọ maka ntụziaka izere mmekọrịta nke a gaa na covid 19ncdc onye nwere ọrịa coronavirus enweela mmekọrịta ọbụla ibido wee nwewe ahụ ọkụ ụkwara na nhịa ahụike ume biko kpọọ ụlọ ọrụ NCDC ozugbo n'akara 0800 9700 0010